anyị bịara anyị ga-ala ebe anyị bịara nke hụrụ kedu n'ebe dị anya ọbala mara nwenye nwere obi Jizọs bụ onye ọka

onye dị ka gị ezi Chineke som. Thank you, Jesus. ụfọdụ ụfọdụ otu a nhali alụ MC ha ga-ama na egwu ka anyị kụrụ n'ụmụ egwu a ka anyị ji mụọ ọrụ ha na-eme m direct why ka ọ maka na iberibe nọzi n'ime ha na-ebupụ batrị ochie dị adị ha ama na ọwa ebe a ka elegant si bido mgbe ahụ obube ibu onwebe afọ ọ dịka wanụ emere misteki dee dịka ofu mkpụrụ azịza las las mbịa hụzie ya akọtazi m onye ọwụ jido amawe onye ama na onye ọbụla na-emebe ọfụma n'indọstrị bido na chọọchị onye ọbụla na-aga fan indọstrị a bido na chọọchị ibido na chọọchị ma yọọ on mbọsị oke ite gị ga-akụwa ga-eburu oke ketụl so taa ga-adịkwa egwu biko nwekwara ihe ọzọ nchọ ka anyị e kọrọ ya n'ime ndị egwu isru na the love abatawago n'ime anyị mana ọ bụrụ na de YouTube nọ n'ụlọ ọgwụ na-asị onye ọbụla weta 10,000 na ịhụ ọsọ onye ọbụla ụgba onwe onye ga-ahụ mana ụfọdụ ga-abịakwa ka mmadụ ụfọdụ ga-abịa mana ụfọdụ agha abịa ha ọ na-adịkwa ngwọnda nhụcha ndị a bụ afọ ka ha bụkwa biya ama mma ha bụ biya ka ọ biya bụ ha taga ha Sunny Praise nwoke ọma ịbịakwara bọwa m ego blood of Jesus Christ blood of Jesus tụtụrụ n'ụ totoro before mmemme aka n'ala ememe enye ure n'aka ego nke agha ekwe m ntoto blood of Jesus Christ bụ onye nwanyị mgbe a na-ezi ozi ọma onye ọbụla echegharịcha onwe nke man of God kwuru ma bịara ụwa ndị mmadụ anya ọ sị na onwe ndị kpọkwa nwaanyị ndị niile kpọ ihe ha abịala kpuo ka eruru ngwọ ndị arụrụ ala ozugbo o kwuru ya ndị gbanwe anyị abịa arọwa anya ị na-arịọ onye amụma Chineke anyị chọka Chineke rọbie gị imi ịbịara prezident kpọrọ nwaanyị e, mana kama ị ga-akpọkwa nwoke kpọrọ nwanyị ka egbe ikpe ahụ once oh, ah. man of God ga-aghọta ihe na-ekwu biko kama ị ga-akpọ nwoke kpọrọ nwanyị ka ekpee ya once ọ wụ ya ka ya. ya nkelewu iwe weta vaseline rụọ ya ọrụ na okwe aba tọnda gbagbugbu unu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị every spirit of homosexual holy ghost n'ihe a nwaanyị laadọ man of God gbaghara kwa okwu izi ozi ọzọ na nke iziri ezi sọsọ ọtọ nwaanyị ga-agba imetụbe aka ịchịwala ka na ihe makakwa olugu imebepụ eme ka nwoke ibe gị ga-asị gị bendị agụ ibendị olugwu gwana ụmụ mkpu nwoke ga na-etiri nwoke ọgbọ ogbo onye ara onye agbụrụ wepụta tin ewu ekwukwara nke ndị lezi nke ahụ kacha njọ ama m mmadụ ole bọtụl small start lefuola n'ime ihe ya ma ndị kukumba tọnda gbagbukwu unu chineke ekechara ahụ nye ihu na ọnọdụ anyị adịghị mma bịa kee unu ka anyị werela were ma na chaja anyị enwebe estenshọn ya bịa rụọ estenshọn ịkwụ ịga anara fu ba mmadụ abịa were kpe estenshọn na-agakwuru estenshọn ka ezi ihe ga-eme ka ọ chajie notin iwe ehu nwaanyị ibe gị bịa ya na-akpọ gị bebi gị na-eme iwu ka onye nwụrụ anwụ Holy Ghost awụ m pastọ onye ọla awụ pastọ n'ụdị nke ya mụa pastọ ndị ṅụrụ ihe ile emegbu onwe gị lala ezi makwa na a ga-alụ di so di gị di gị mezie elu m ala gị na-ele ya ka kalenda maka ọla ama n'ahụ ọma ga ahụ nwezi ihe eji ga-eme ihu nwoke ga tara chingom rọọ ya anya ihu nwaanyị ga-eme ka ọchịcha gbashetọs bebi gbuo oghu gbuo ya ọzọ ekom ekom man of god prophesy i will prophesy ọ ga-ekekwara ọrụ eke o kama a ga-asị n'ime katara ahụ m ịgazi dị anụ ụtọ nshi chikwa fada maka nsila la-atọkwa ụtọ kacha ịtọ ọkpa ị ga na ya onye hụ gị la toilet gala acha ịnyụkata nshi ga-abịa gbaa kpụrụkpụrụ ka poteto ga-anọgharịa ụtọ nshi mana ọ bụrụ ndị homo bifo ha ma hụ toilet niile mmiri nshi Because the shock observer is not there. The shock observer has removed by another man. Holy Ghost. Say prophesy, man of God. Oh! to me, case you siwo n'ime m pụọ. amamụdị ihe dị ya chineke ka anyị mara ihe ọ ma ihe ọ ma ihe ị ga-ahụ nwoke ga-ahapụ mmanya ya na-eyuzu n'ọkịa tọchị ihe goro onye ya nwaanyị iphone ọ iberibe mana ọwụchi iberibe maka o nwee mgbe na egoro mmaghị mana ịnọkwa ga egoro na-ewu iwu ewu na de YouTube gwara Chileke ya nyụsa anyị mamịrị la weda dị hot ịghọtala emechala unu agwa m cherekwa m eburu akpa m ọnụ eh, ọra pụọ ebe ahụ ihu ga-adịcha mma maka ọzọ oh, na-ewekọ iwe ọkụ Thank Abiko, mmadụ hụ m ya enyezila m biya nyewenụ m hot. onwezi ihe nla aghọta lee ka nha anụ anụ a na-adịghị eri eri ọsọ afọ a ka ị hụrụ ebe ị na-abara m mgbe ịhụzi ebuka na gị igbuo ya ọzọ sande very big na akpọgaga anyị fa ịghọtala ọ kpagaga anyị e fa ọ dịkwa ka anyị ga-esi etizi n'ime onye ọbụla bịa tie aka ka ebugharịa agwọ tụrụ mbe ị na-ahapụ pọsụ ga-ahapụ ọgụdị ndị amụrụ dọkịta ọhụrụ <laughs> ọkpọswet agwọ gị kpọ nwa ahụ ịjọrọ njọ n'isi nnu dịgodị ka isi dizbọy ya thank you o nwere onye ọzọ anyị chee ịkpọ manụ mma ga-eche tupu ka mmiri gbachaa thank you esi m pụọ n'iro oge eche mmụọ mmụọ ka mma ma mụ na gị ọwa